Igbo ndị nwe m, Igbo ndị nne eji eje mba, ka afọ ọfụ a maara anyị mma. Naanị akụkọ ọma akụkọ ọma ka anyị ga na-anụ n'afọ a. Afọ ọfụ ka o buola anyị ife ọma ọfụ na ndụ anyị. Omume ọjọọ kara nka n'ime anyị, Chineke sụchaa anyị dịka akwa ka nya bụ ajọ ome pụọ n'ime anyị. Otu a ka m si wee malite n'afọ ọfụ a wee na-asị ọ ga-abalị isi ma baala agụba. Ọ nwoke na mma, ya dịkwara nwaanyị na mma. Egbe bere ugo bere, nke si ebena. Nku akwa ya ya gosie na osisi ọ ga-ebe <laughs> otu a ka anyị si were abata n'afọ ofu ka anyị bakwanụ na ya bụ inu eji wee mara igbo agbata nke atọ ka anyị gaa ọkwa oke ịgba ji n'ike na-eme nsị ji esi n'ọfịa wee bata n'ime ụlọ ma otu ihe were anya bụ na uche ka eji agba ochie adaka ọ tachala akụ tụfuo mkpume ndị be anyị ka m na-ajụ oche na akụ ama agụkwụ ya echi ife na-esi nkapụ isi ọ dị ya n'ime ọkpụkpụ ọsọkwa gị jee were ncha wee sọbi ya arụ sachachachacha isi nkapị ka dịkwa ya n'ime maka na etufue nkapị etufue ite ejiri wee sie nkapị ọgaranya jere mba nakọ ngwongwo na nyonyoju ya akpa ọkwa ndị ọ na-enye nyekwara ya eweru naanị inu inu wee malite okwu were inu wee bie okwu marakwa na ofeke gba aka were ana maka na o nwere nke ọ ga-achị onye ala si n'ebe ya ga-eje eri ka tinyere egwu ya ka ya ga-agba n'ime afịa ka o nso oke a chebirikwenụ n'ụtụtụ echi anyị ka ga-afụkwa aka mgbe okoro ọra ndị Igbo okoro kanze nwoke ọma ya dịla anyị na mma udo